oga maazị Ejike Ọbasi na ụkọchukwu Austin Okigbo anyị na-ewetara unu ikoro nke bụ ozi nke na-ezitere unu si na mba Amerịka bụ ndị Igbo American Heritage Foundation anyị na-eji oge dịka oge a wee na-atụle kpaa ọbụbọ tụgharịa uche na ọtụtụ ife na-eme na mba ụwa na nke metụtara anyị dịka ndị Igbo maọbụ ndị Naijiria ma ndị Afrịka anyị ewetara unu ozi a n'ụdị etu anyị si ghọta maka na uche kwa akpa onye pụta buru e, anyị na-asị ọtụtụ n'ime unu ndị na-ege anyị ntị daalụ anyị na-afụkwa ozi niile nke unu na-ezila anyị ọ bụrụ na na nke ndị na-ede na akwụkwọ nke fesbuk anyị na-ekele unu na-asị zisa nye nna ya aka zisa ozi ka ọtụtụ ndị ọbụla ndị amarọ maka ụdị nkata a na-akpa n'ikoro ka fa wee na-ege ntị ikoro bụ ife Igbo ji akpọkọ obodo ka agbaa izu maọbụ nnukwu mgbe nnukwu ife mere akpọọ ikoro ka obodo gbazue oge elugo ka igbo ga-agbazu wee gbaa izu ọtụtụ ife na-eme na mba ụwa nke na-emetụta igbo tata anyị ga-akpa nkata dị iche iche tụlekwa ya ọ bụrụ ife a ga-agba n'izu kechie maazị eh, ọkigbo onye ụkọchukwu ga-ebu onye izi wee ị ga-abụ onye nke mbụ iwetala anyị okwu anyị ga-eji wee nọkọ taata daalụnụ ya na ihe isiokwu anyị taa anyị chọrọ ileba anya ihe gbasara atụmatụ a onye isi obodo Amerịka wepụtara na nso nso a nke ejiri kwụsị mba isii ndị dị aṅaa nke ọtụtụ n'ime ha si n'obodo ndị isi ojii Afrịka nke gụnyere obodo anyị bụ Naịjirịa na anyị enweghịzi ike ịkpọbata ndị naijiria inweta akwụkwọ ịbata n'obodo amerịka ka ha bịa biri ebiri ọ bụ eziokwu na a sị na ndị naijiria ka nwekwara ike ri inweta akwụkwọ iji bịa dịka ọbịarala mana nke ịbịa nụrụ anọdụ na isi na obodo amerịka a ga-anabatazi ya site na atụmatụ a onye isi obodo amerịka wepụtara anyị na-ajụ ọ bụ gịnị kpatara nke ya ji eme anyị ahụla na mgbe onye isi obodo a batara n'afọ 2017 o wepụtakwara atụmatụ igbochi ndị ọ ndị isi obodo ndị alakụba mana atụmatụ ahụ egbochighị ha ịbata dịka ndị ga-abịa nọrọ anọrọ ndị mbịara nọrọ ndị egbochiri ndị mbịara laa ọ eziokwu na mgbe o atụmatụ ahụ eh, e a nwere ndọrọ ndọrọ eh, nọ ịbara n'elu ya ruo n'ụlọ ruo ruokwana mgbe ndị ụlọ ikpe ọkụcha ọgwụ Amerịka ị bịara kpebie ihe banyere ya mana ya eruo ugbu a mana abịa na obodo isii ndị wepụtara ndị agụnyere n'atụmatụ ọhụrụ a ọ bụ naanị obodo Naijiria ka e kwuru na ha agaghị enwe ike enwetakwa akwụkwọ mbịara nọrọ naanị akwụkwọ mbịarala ka ha ga na-enweta isiokwu abịa wụrụ nwekwana ajụjụ anyị ga-ajụ onwe anyị abụrụzie kedu ihe bụ ntọala atụmatụ a olee ihe bụ ihe bụ isi ya ọ bụ na ndị obodo anyị bụ ndị Naijiria bụ ndị wu ndị mbịara nọrọ nọ n'obodo a anaghị agba mbọ ịrụ ọrụ imepụta inye aka ka obodo nwere ihe ha na-eme ndị ọzọ na-anaghị eme ihe ha kwuru na atụmatụ ha na-achọ na igba izu ha achọrọ ka ha na ndị isi obodo ọchịchị Naijiria gbaa banyere nchekwa obodo na ndị Naijiria etinyeghị ya n'uche mana elezie ya anya elezie ya anya isiokwu abụrụzi ya na onye na-achọ akwụkwọ mbịara nọrọ obodo Amerịka nwere ikikere inyochacha onye ahụ karịa tupu enye ya akwụkwọ mbịara nọrọ karịa arị ndị na-abịa njem mbịarala o nwere ihe ọzọ na-aganụ ọ bụ ihe ndị awuhe anyị chọrọ ịkpụle mụ na onwe m ga-eleba ya anya anyị ga-eleba ya anya site n'ileba anya ịchọ ka anyị ghọta ihe bụ ihe na-aga n'isi na ebumnuche onye ọchịchị obodo Amerịka na ndị Amerịka na onwe ha lebakwana ya anya n'ihe gbasara ndị ọchịchị nke naijiria na ihe na-eme n'obodo anyị na naijiria ọwụ ọbụ ihe o sitere na obodo naijiria ka o sitere n'obodo amerịka ka ọ bụ ụzọ abụọ achịkọta ha ọnụ ọwụ ya bụ ihe na-eme iwu ihe na-eme anyị anyị ga-eji iwere okwu ndị a n'otu n'otu ya bụ menye ohere ka ndị mụ na ha nọ n'ọgba ochie a tinyetụkwa ya ọnụ dịka ha siri chee ya eh, maazị eh, ụkọchukwu eh, ndewo ihe ebe m si na-ele ihe a anya wụ na ile anya ala Igbo ọrụ anọ ụmụazị pụta ịgụcha akwụkwọ awụsara n'ụlọ enweghị ihe na-enye ha ọrụ ha apụtakwanụ pụọ e, si n'ala Igbo gaa e, ebe dị iche na naijiria Naịjirịa ma ọ Legọs ọwa Abuja ọwụ Ugwu Awụsa ebe ọbụla ị gara nsogbu ọtụtụ ndị Igbo na-asị ọ kara gị mma na-epụwara apụwa karịa ishi ebe ibi gbada legos ma ọ gbada Abuja gbada bakana nsogbu ha nọkwa ịmarala na kemgbe aga m asị afọ iri atọ ọmụ ndị Igbo apụọla gbasaa obodo dị iche iche ị na-egekwe ntị ma ndị na-aga Saụt Afrịka, ma ndị na-aga Fa East Indonesia ịnụla akụkọ a na-anụ enweghị ebe ha ga-anọ nwụrụ mmiri dewe iko echere m na ịgbakọcha ebe niile a na-aga amerịka bụ otu obodo ọ ga-awụ ndị igbo pụta ịbịa kwụwa aka ọtọ rụchie ọrụ ike ị ga-abara onwe gị uru abịazie mechie ụzọ ahụ elee ebe ụmụ anyị ga ya bụ na ọ dị mkpa na ọ dị m mma n'obi na a ga-atụle nkata taa maka ele ya anya site na onye ndị na-achị obodo amerịka ele ihe mere ha ha ji e, e, gaa ụzọ ha gara maka na ile anya agụwa na mba na mba na mba ndị eh, bi Amerịka ụmụ Naijiria na-agba mbọ hapụkwa ihe a na-ekwu apụta asị gị eh, onye azụrụ ochie onye azụrụ ochie ebusa ya ụwa niile ndị Naijiria nọ n'obodo a na-arụsi ọrụ ike na-ebulite obodo karịrị ndị na-etinye aka n'ihe ọjọọ mmaji mmaji hmm? mm-hmm. ndị nwe obodo ama ndị nwe obodo amakwa maka na ile anya eh, enweghị otu isi gaa ebe ọbụla a na-arụ ọrụ ma ọ wụ nkụzi ma ọ wụ ndị e, e, ogbuebulu ndị dibịa e, bekee ma ọ wụ ndị nọ na ọgbara igbo sayensị mm. anyị jụrụ ya na-etinye aka enweghị ihe a na-eme n'obodo a ị ga-agbago n'elu ị ahụ onye Naijiria ahụ na ọwụhụ onye Igbo ya wụrụkwa otu onye si from Southern Nigeria mm. oleekwana ihe meziri e ga-echie nnọọ nka kpuchie ya kpuchie mmadụ niile ọ dị mkpa na-elebara ya anya n'uche m ya ịma na um, igbo si na awa ada agba ọsọ ezi na nkịtị um, maka na ife na-eweta ife mma ekwu si dịka anyị si malụ na mba naijiria tụmadụ ebe ọdịda anya ebe um, ọwụwa anyanwụ bụ ana igbo na mba ndị ọzọ gbara gburugburu bụ maọbụ ibibio maọbụ efi maọbụ ijọ na ụfọdụ ndị edo bụ ndị so wee bịa mba amerịka mgbe a gbara oru ya na otego naijiria na amerịka mekọbara tụmadụ ndị bụ ndị igbo maka na ife akwụkwọ na-akọwala anyị kịta bụ na ndị igbo so na ndị bụ ndị bịara amerịka ndị agbara n'oru na amerịka ya bụ amerịka ma anyị kama na kamgbe onye isi ala ji wee bata o wee bụrụ na ife eme na sensus n'ọnụọgụgụ nke 2010 na-egosipa na ọ bụrụ na ụmụaka dị arọ na abụọ mgbe a gụrụ ya ọnụ na 2010 na ọtụtụ n'imefa 51% ya bụ ndị bịara abịa mụrụ fa ya bụ ndị osi ojii ndị si na mba Latin America na ndị Asia fa wee kụja egwu afọ anya egwu afọ gbazila anya bụ ife so wee wepụta onye isi ala nọ kịta nyanwe wee na-agba mbọ na ife niile ya ya eme bụ ka ya kwụsị agamniru maọbụ ịbawanye ụba maọbụ e- isi na ndị mba isi ojii maọbụ ndị mexico na ndị latin america na ndị eshia na fama ee ehm, ịma na a sị na ahịa egbu nwa nkịta gụọ ya ajọ afa ndị alakụba na-enyekwa nsogbu mana ọ bụrụ ndị na-enye nsogbu na ndị alakụba ka ọ na-etinyela anya maka na ịjụba ese na ndị so enye nsogbu na-enyekarị nsogbu bụ nke ndị oduchiegbu bụ ndị Saudi Arabia mana ịnụrọ ka akpọrọ afa n'okwu niile a na-ekwu ehm, mana so na nke a atụ ekechi tụọla anyị bụkwa ka e wee mee ka ụmụnne anyị bụ ndị the African diaspora ya bụ ụmụnne anyị ndị ebupụtara e ebe a mgbe gbala oru enwere ike ịkpọta ụmụnne fa maka na etu mgbe agbapụrụ oru nwere ozi onye ma benne ma ọbenne na anyị nwabụdụkwa ndị sizi mba Afrịka wee bịapụtefa bụrụkwa ka kafa wee lolo onu mana ọ dịzịa ka ọbịbịa anyị bịa gbanyere fe nne E ndị ọcha wee kụjaba ọya bụkwa na ife niile a a na-emekọba bụ ka anyị wee megide ndị Amerịka anyị nwebụ ndị sokwuzi wee bụrụ Amerịka na ibe e na-emekwa bụ ka e wee megide anyị mm-hmm. mana um, ọma mm. ihe ahụ i e kwuru eziokwu maazị Odeluga uh, o sitere n'ihe ọnụọgụgụ agụrụ uh, nke gosibara kemgbe ọbụladị ọbụrụ dị naanị kemgbe uh, afọ iri gara aga 2010 kama na ma ọbụladị afọ 2000 sensus agụrụ na ihe a jila nwayọọ nwayọọ na-egosi ya um, mana otu ihe ọzọ m chọrọ ka m ntinye kpụkwa aka ịma na asị na ihe ihe abụọ bioma ọ bụrụ otu uh, onye isi ala a bụ onye nwere anya ntaji n'ebe ndị isi ojii nọ n'ebe ndị ọbụla na-abụghị ndị isi ọcha nọ ma ọ kacha ndị isi ojii mana o kwuola ya n'isi mbido mgbe ọ rụtụrụ aka mgbe ọ batara n'ọchịchị ọhụrụ rụtụ aka na ndị isi obodo anyị abịa ebe a na-ahapụ ha na ha agaghị alaghachi n'ụlọ mkpuke ha ya wee jila mgbe ahụ ma mkpemkpe ihe ọ chọrọ ime kama na ọ chepụtabeghị ya ma ọkwanụ ochehụ na oge eruola mana oge eruola ugbu a n'ihi na ntuli aka ọchịchị abịala ọzọ maka na ekwuo ihe a ọ na-enyere ndị na-adọ ya aka na-adọ ya aja n'ukwu na ndị na-eso ya ọ na-anụ ha ọkụ n'obi tinyekwara na ya na onwe ya nwere ihe mkparụ na ihe ihe mgbute mmere ya n'afọ ole ma ole ndị gara aga mgbe eh, afọ iri na asaa gara aga mgbe anyị jere inwe mmemme Miss World Pageant na Naịjirịa o chefubeghị ya ya ịbịa were ụzọ ihe abụọ ahụ tinyere ịbịakwa tinyere ya gị lejikwa ya anya n'ụzọ ọzọ maka ihe ha na onwe ha na-ekwu banyere anyị gbasara eh, atụmatụ nchekwa obodo national security na ihe ha si na ha chọrọ ka elemele ha na ndị naijiria gbakọ aka mana na ndị naijiria ọdị ọchịchị na naijiria oge ugbu anaghị agba mbọ ime ka ihe ha chọrọ ka ka a ghara ichi na-esi na naijiria ndị mmadụ na-abata na-esi na naijiria na-apụ na-eje enweta ọzụzụ n'ihe gbasara ndị ọlụ ọgbalaga na-abịa eyi ha egwu enwere eziokwu nọ na nke ahụ maka na ka ọ dị ugbu a o doro onye ọbụla anya ọ kacha n'ebe ugwu obodo anyị bụ na na anyị enweghị ezi ọgbara anyị enweghị oke ndị mmadụ na-esi Libya Mali Chad Nigeria na-abata n'obodo Naijiria na-enweta akwụkwọ ojii Naijiria si ebe ahụ na-apụ na-aga obodo ndị ọzọ jee na-enweta ọzụzụ ha nwetacha ọzụzụ ha esonye na ndị ndị ọgụ ọlụ mana isiokwu awụrụzie ka a ka kwụ nke ahụ n'ọnụ onye isi obodo anyị n'agbanyeghị na ndị omeiwu obodo anyị adọla ya aka na ntị si ya emena ihe a mana ọ gaala n'ihu si foro ntutu ya vụrụ ya isi kwụ ya n'ala na a ga-emepe ụzọ na obodo anyị bụ na Naịjirịa na onye ọla chọrọ ịbata si n'obodo ndị Afrịka ịbata ga-abatarịrị mgbe ị bịara mgbe a na-agwa gị na ị naghị echekwa obodo gị nke ọma maka ndị ọlụ ọgbara gị gị nọrọkwa n'elu ya mepee ụzọ gị mepee ọnụ ụzọ ama gị so onye ọbụla batawa onye pụtara na ị na-agwanụ ndị obodo a na onwe ha nwere ike ime so ịbịa ilebazicha ya anya n'ụzọ dị iche iche enwere ọtụtụ ngalaba n'akụkụ akụkụ dị iche iche e bịara jikọta ọnụ mee ka ihe a mee ka ihe a onyeisi obodo a mere gwuru mana ikpeazụ ndị o metụtara karacha abịa wụrụ bụ ndị isi na ọwụwa anyanwụ obodo Naijiria mhm. maka ịma na a na-ekwukwa n'ife a ọ dịka mana inene ya ife ogosi ife anụnwa pụta bụ na nwa Igbo nụlụ nwaanyị ma ọnụlụ dị bụ onye nọ na mba na ọma mkpọgote nwunye ọtụgịrị ya bụ na onye afụ bi na mba ọzọ mana ọ bụrụ na ọ bụrụ onye obodo mba afụ ọma mkpọgote nwe nne na nna ama mbịanwu soro ụmụfa dịka ndị ọzọ si eme maka na iwu dị n'obodo mm-hmm. maka na eme nwata ka emere ibie obi adị ya mma mhm. na obodo iwu obodo a bụ na onye ọbụla bụ onye mba amerika bụ site na ọ ga-akpọta nwunye ya kpọta nne ya kpọta nwanne ya nwoke kpọta nwanne ya nwaanyị ọnụ nwaanyị otie ụmụ anyị ọ dị kemgbe ntọala obodo a yes and ife a na-ekwu ya bụ onye isi ala nwunye kpọtara nne na nna ya wo mbịara nọrọ ha bịara nọrọ ka nne na nna nwunye ya nne na nna nwunye ya bụrụkwa ndị m nọrọ ọzọ so mana nyanwa pụta emton ife eme bụ ọjọgburu ka etu igbo si egwu asị na ya bụ ife na osigburu nkapụ ịghọta ee anụ ọ bụrụ ife anyị e nwe kwesịrị ife a ga-abụ e, e, asị mba ka eweli ya n'ise ọrụ anyị na ọbụrụ slow maka na ife ọ melụ bụ na ọ ga-eme nwata nwaanyị nwa nwa nye ya ma mbịawa ọmụgwọ ụmụaka ama mmazi ndị nna ha ochie maọbụ nne ha ochie anyị nwa atọgbọzi achakụ dịka nkwụwasị ọnụ anyị eme nwezi ndị ga na-ekposa anyị arụ ọkụ mana dịka isi kọwa ọ bụrụ dịka obodo etu esi e ebe ahanyela Igbo maka na ofu ife dokwala anya bụ na ọnọdụ ndị Igbo nọ na Naịjirịa afọ ọzịfa maka na onye na-achị Naijiria bụ Buhari ọ na-akpọbata ọ chọrọ ka ndị Fulani niile nọ na mba ụwa niile ma ndị Oluchiegbu niile ebe ọbụla fasibịafabiaba ka anụba ka e wee kpagide wee kpapụ Igbo kpapụ ndị mba ọzọ na-abụrọ ndị Fulani mana ọ bụrụ maka ya ka ị ga-asị na onye isi ala Amerịka ga-ejizi maka ya wee mee gịnị wee megbue ndị obodo ya maka na anyị nwa ndị a na-asịkwanụ ka anyị ghara ịkpọta ụmụnne anyị na anyị bụkwanụ ndị obodo a ife niile anyị na-alụ n'obodo a bụ igbo mkpa ụdị dị iche iche ma ndị nọ na-akụzi nkụzi n'ụlọ akwụkwọ ma ọ bụ ndị na-alụ ọrụ n'ụdị iche ebe dị iche o nwere ebe ọbụla ndị be anyị tinyere n'aka dịka ndị be anyị bịakwuru ebe a mgbe a gbara oru so wee buru ndị tọrọ ntọ na ana Amerịka wee burite mba Amerịka wee were ogbe ofufa na ịgba mbọ na amamifefa ka ha ji wee wee tọọ ntọala obodo ya bụ onwero ka esi kwubie ọ bụrụ manụ onye ilo tụrụ alụ a ga-amụ ife a ga-eme ya maka na ọ ebe nkata ga-ebido abacha mgbakọcha ọnụ abacha uche elihe ga ka m tinye otu ihe anyị ga na-echekwa e, tupu ebido kwuo ezie otu e ga-esi ibu nwaanyị ukwu wa maka unu lee anya ugbu a Britain agbapụla na European Union nwere onwe ha mgbe Britain nọ n'ime European Union ekọnọmi ha niile chịkọtara ọnụ a na-anyụ mmamịrị a na-agba ụfụ gịnị mere obi ji si ha ike n'ụwa kịta ịma na onye ọbụla na-achọ ka ebuo ibu ka ebuo ibu elee ihe mere obi ji si ha ike ka ha gbapụ elee ebe ha ga-esi nwee akụnụba ha ga-eji kwado obodo gị chegha si tupu obodo niile eh, ihe dịka india afrịka eh, eh, parts of africa ndị ha na-achị n'ọtụtụ ebe ọzọ n'ụwa ọ mgbe e nwere empire aga ebe a bute ebula ebe a ebute ebula a na-akwado ha ihe a na-adịrị ha ile anya n'uche m ọ ebe a ha na-aga nkụ ụkwa nkụ ụkwa ha kpara mm-hmm. ka ha na-ele anya ka a ga kpaa ya ọzọ mm-hmm. ichewe ya ụta wee cheruo ya obodo anyị ele ndị ha na ndị Britain n'izu ile agha lụrụ ọwa anyị na ụmụnne anyị e, ndị agbata obi anyị ọ anyị na ha lụrụ agha ahụ ele onye na-ebunye ha ngwaahịa ngwa agha na-adụ ha ọdụmọdụ gbochiere ndị nke anyị ebe ha ga-eji zọọ ndụ maka ọ na-adị mma na-eche ihe a na-echekwa ya n'ọtụtụ ụzọ ọzọ ihe a na-eme n'ụlọ kịta ịma na ọtụtụ ndị Igbo nọ mba ọzọ mba ọzọ mba ọzọ a na-abawanye ụba e, mana mmadụ mana akụ na ụba enwezie mgbe nsogbu dị ele anya ebe a ka nzọpụta Igbo ga-esi bịa ọ bụrụzie na-abịa penyụọ ọkụ asị unu bịadewe ịhụla ihe chi na-epụta ọ ya ka ndị ji na oge eruole mgbe Igbo ga-ebido gbawa ichewe uche maka na ile anya mmiri na-eru mmiri na-eru ọ na-amazi anyị orujugo orujugo nke na-ama anyị ugbu a ofere mmiri <laughs> ibida mmiri ka na-abịa na-abịa abịa ibida mmiri ka na-abịa mana ọ nwere ihe m chọrọ ka m rụtụ aka eche m na ugbu anyị bidoro idole anya ileba anya ole ihe a ga-eme nke ahụ um, ebe a na-akapị okwu ọnụ ọ dị mkpa na mmadụ onye gị na ya na-emekọ ihe ọ na-eri na-apụsị gị ka gị na ya soro rie n'ihi na gị na ya soro jee chụwa mmụọ n'ihi na gị na ya bụ otu mmadụ mana ọ tụgharịzie ya sị mm. gị e na ị na-esizi mmụọ mmụọ ole ihe ị ga-eme ihe m ji ekwu ihe a bụ na mgbe onye isi obodo a na-apụta ịzọ ọchịchị bido mgbe ahụ ruo ugbu a ọ nwere otu ndị ka na-akwado ya n'agbanyeghị ihe niile boro ebubo na nke o kwuru n'ọnụ ma ihe o mere n'omume ọ bụ ndị nke a sị na okpukperechi ha bụ iso okpukpere ụka ndị otu kristi ndị nke a sị na ha bụ ya n'isi buru akwụkwọ nsọ n'isi ndị nke a sị na ihe ọ bụla awụ ihe gbasara okpukperechi ndị otu kristi wụ ihe dị ha mkpa karịcha nke na ọtụtụ n'ime anyị wụ ndị otu kristi bụrụ mgbe a sị ka akwụsị ndị alakụba ịbata n'obodo anyị sị ehe ka ọ dị ha kpaa ugbu ọ gbasara anyị mm-hmm. o rubeghị m mgbe anyị ga-ebido mewa ihe ndị bekee na-eji akpọ blackmail mm-hmm. these people who call themselves Christians ndị a sị na ha bụ ha bụ okpukpere otu kristi n'isi ma dawa anya a na-egbu ndị otu kristi na Naịjirịa e, e, e, akpa anya ka enweghị ihe na-eme na dịka onwe ihe na-eme na-egbu ndị otu kristi na Siria ndị a si Latin America a na-asị na chọọ ka ha bata ebe a nkwa ndị otu kristi mana ụnụ na-asị na mana ọ bụrụ na a ga-agụnye obodo Naịjirịa dịka ndị a ga-akwụsị ịdị na-enye akwụkwọ mbịara nọrọ nọrọkwa n'elu ya na-egbuda ọnụ mmadụ ọnụọgụgụ mmadụ ole nwere ike ịbatadị bịa mbịarala ma ọtụtụ ndị a bụ ndị isi mpaghara obodo Naijiria ndị okpukperechi ha okpukperechi o rube mgbe anyị ga-ebido maka irukwa na Naijiria anyị taa iru na legos iru na Abuja iru na Owerri iru na Ọnịcha iru na Aba ebe niile i ruru ihe ga-ahụ ụmụ pentikọstal chọọchị ndị niile a ndị bidoro na Amerịka ma ndị nke Jerry Falwell ma ndị nke eh, Billy Graham ma ndị nke ọha nwa tụrụ ntọala ejiri okpukpere ụka nkụ aka ji karịsịa obodo anyị nke na-enweghị ọbụhụ na ọbụghụ okpukpere ụka uwe isiokwu ọkamacha otu a mụ na onwe m wu onye ụkọchukwu ndị katọlik obodo a so ndị katọlik bishọp obodo a so na-akwado nwoke a hmm. na-agwa ndị otu kristi ndị ụka katọlik si ụnụ ga-atụnyere onye a abịanyere onye aka n'ihi na ọ ya nwawo onye na-akwado ihe gbasara ndụ ndị mmadụ respect for life human life mana mgbe ọ na-ewepụta atụmatụ na-emegide ndị otu kristi ibu ụnụ ọ na-agbachi nkịtị were ajụ kee anya dịka sif nụ na ahụ ihe na-emenụ o mhm. rubeghị mgbe anyị ga-ebido ụwa ha aka n'ihu si ha ọwa anyị na unu na-agwazi anyị na anyị na-esi mmụọ mmụọ oh, ya bụ onye anyị nabajel ndị anyị nabajelu nta mhm. ọkpa anyị dịka ọkpa ele so nke ahụ otu ihe anyị chere na anyị kwesịrị ibido mewa one thing what we can start doing o ruola mgbe anyị ga-ebido rụwa ha aka n'ihu na-agwa ha ya ka ha mara amara ka anyị mara amara na anyị na-ahụ ihe ha na-eme mhm. nọ n'agbanyeghị na anyị na ha na-ekpo otu okpukperechi ha ahụghị anyị n'anya maka ihe gbasara anyị ọ daghị emetụta ha ogbugbu a na-egbu ndị otu kristi anyị anaghị emetụta ha ịma na ihe ị na-ekwu ihe na-ewute m na ịpụtazie katụmadụ anyị nwawu ndị Igbo onye gazie ya eburu ụka werezie tụfuo amamihe hmm? maka na ikwuo ihe ị kwuru ugbu a eh, ụkọchukwu ana m ekwe gị nkwa ọtụtụ ndị ga-ebuso gị agha n'ihe ikwu ama m ebe uche anyị nọzi mmadụ pụta asị gị makpuo ebe a gị makpuo ị gaghị ajụ ka gịnị enwere lee nna nna anyị ha nna nna anyị ha butere ụka n'ala Igbo mgbe ewebatara kristianiti anyị efeghị chineke karịa ha anyị efeghị chineke karịa ha ma ka ha na-efekwe chineke ha ejidekwa omenala jidechie ya ike mere na mmadụ bịa bekee kwuo gị tụlee nke dị mma ewere nke na-adịghị mma ewere agodi ya ugbu a ọzi na anyịnwa e bekee na-agwa anyị anyịnwa na-agwazi onwe anyị oh. na-ebu amụma e, e, amụmụ ụgha maka ile anya Eh, ụkọchukwu ihe ị na-ekwu agwa gị akpọkọọ ndị naijiria bi n'obodo a nọ Redeemed Church agụọ ọnụ ha ị nwere ike ị ga-adị surprise ihe ị kwuru that ọkwụ ọtọ kwụrụ ee eh, mmadụ anaghị aga were onwe gwefee n'aka ndị iro ile ndị ojii obodo a ọtụtụ n'ime ha na-ekwu anyị niile na-agụ ka anyị niile na-agụ ka onye ọbụla marala nke anyị nwa na onwe anyị kwesịrị ịtụnye ọnụ n'ihe ịkwado ihe ikwuru ọwụ naanị ịbịa gwawa ndị ọcha adịka unu na-emere n'onwe unu anyị nwa wụrụzie e, e, ihe machiri ihe fọzirinụ ndị ojii obodo a o teele ụmụ omume a na-agbawa hụrụ n'uche m ọ bụrụ na anyị wụ ndị na-enwe ike agba izu o ruole mgbe e ga-ebido kpawa ndị ojii obodo a nso nke wụ e, ihe gbasara ịkọwara ha lee na ndị Hispanic ha nwere isi Mexico gị gafete anaghị agba ụgbọelu igbochie ha ebe a awa okpo ebe a bata mere onye isi obodo a ji asị ka arụọ ihe ngachi ndị ọcha ndị ọcha onye si ebe oshi ịchọ ịbịa gị bịa ndị Ireland ndị Ireland ka a ka na-ekwu okwu ka a ka na-ekwu okwu ya ndị mhm. Ireland nwere ihe karịrị puku iri ise 50,000 mhm. illegal immigrants enwere eh, e na-achụ ha prime minista onyeisi obodo Ireland mgbe eh, onyeisi obodo a kwuru okwu ya si, eh, ya kpọọ ya okwu si ya na a ga-eleba anya mara ihe a ga-eme ndị isi obodo ya nọ n'obodo a na-enweghị mhm. akwụkwọ onwe onye na-akpọ ndị ka aha ahụ maka na ile anya ihe ndị na-asị ka ọ dị mkpa ka ndị ojii obodo a ghọta na ihe a anyị na ha kwesịrị ịkwụ kwudosi ike hmm. maka na ndị ndị ndị isi afrịka na-abịa ọha na-eme ka ụnụ bawanye ụba hmm. na mmadụ maka na elee otu ụnụ enweghị nne na nna na ụmụ bi afrịka ụnụ ga-akpọfete ka ndị ọzọ si akpọfete hmm? maka onye ọcha bịara taa echi ya kpọta nne kpọta nna kpọta ụmụnne Mm-hmm. ndị ahụ nọrọ ha kpọta nke ha kpọta nke ha ụnụ nwe enweghị onye ụnụ na-akpọta n'ihi na kọnekshọn ụnụ na eh, ebe unu si egbubirie mgbe a bịara buru nna nna ụnụ n'ohu ọwa ịnwa na-abịa abịa ga-eme ka pọpụleshọn ndị ojii obodo a ragote anyị niile amarala na ọkụ ụnụ ha atụ vootu ka ihe ọma na-abịara ụnụ ọ dị mkpa na a ga-ama ka e ga-esi gwawa ha E, onye na-achị obodo a e, e, ekelele m Chineke ihe awụnụhụ ihe awụ Amerịka hmm. ọ chịkarịa ya achịkwuo afọ anọ pụọ afọ ise ịgụnye afọ a afọ ise ọnọgodo afọ ise eche m anyị ka ga-anọ ya n'ele ihe anyị ga-eme mgbe ka anyị na-ekpere chi maka na nwoke a dị ka onye ga-esunye obodo ọkụ mgbe ọ na-apụ oh. enwenu ma ibe nchọ itinye n'okwu a n'Igbo ịma na ndị anyị si na na-agwọsịa ala na ịkụ anya gbam adagha ọkwa ife ife gbasara imegbu mmadụ maọbụ ịkpọ mmadụ asị hmm. maọbụ ịkpọ mmadụ n'imi ma ime mmadụ n'ụdị na ike na ọ bụrụ mmadụ maọbụ e, etu ndị e, isi ọcha si enekwasa ndị ojii anya maọbụ ndị ọzọ na abụrọ ndị mba Europe ya bụ ọya ụmụ abụbụkọ n'ime ụka maka oge ụfọdụ ị na-akpa nkata weta ndị nọba anyị mm. ụka na-atọ ụtọ ị na-akọwa fada aghọta fada aghọta na ndị ọcha na-asị ihe na enwelụ ifefa na-akpọ e, e, e, evangelical na gị bụ onye isi onye ojii na-agụ iro ah, oh. oh. na mgbe ndị be ebe a fanwa Amọrọ jizọs bụ ndị be anyị mhm. ya bụ ndị ọcha gbalụfe oru achọrọkwanụ ịkụzilifa maka jizọs ọtụtụ n'ime fa na-asị na ndị isi ojii anụnwa abụrụkwanụ mmadụ na ha na ọdụ ka anụmanụ na ama akwụkwọ ma jizọs ọ ga-enyelfe aka maka na fa enwere okwu ma ọbụla mgbe e bidoro ịkụziri ha banyere okpukperechi ndị otu mhm. akwụkwọ nsọ a na-enye ha mhm. a na-eje lee akụkụ akwụkwọ nsọ ebe ndị nwere ike kụzirila ha ihe gbasara inwere onwe ha tọpụsịa ya mhm. so na mgbe mmadụ dịka Westlife bịazi wee si n'ụlọ ụka pụọ ndị ya bụ ndị na-eme na-agbasa ozi ọma na mbala mhm. ọ mgbe ndị be anyị ji wee bido tiwe ntị wee nụrụ ife a na-ekwu mhm. revival movement. yes wee soro wee soro n'ụka ọ na-abụ mgbe ndị kekeke ndị oduchiegbu kekeke bidoro ọ n'ime ụlọ ụka ka ọ na-agba agbasa ụka ụmụ nwoke e wee yilu uwe mwụda ha dịka ndị m ekwensu mm-hmm. wee pụọ wee jee gbaa um, chọọ ndị ojii vaya atọm ma ọ bụ chọọ ebe a ga-agba ụlọ a agba ọkụ mm-hmm. ihe anyị na-ahụ ugwu Awụsa mm-hmm. ụdị a na-afụ n'ugwu Awụsa yes so a na-eme ya bụ ife ọ dịka m um, ejituva kịtazi fapụtaziaba ewelu akụkọ o ji na e, na-achọ ọkwa ka e, na-egbu ụmụazị mana ọfọnwa ije nene akwụkwọ statistiks ịchọpụta na ebe a na-eme abọshọn karị na ebe fanọ ebe fanọ na ọhụwa ya n'isi ka nkọzialụ na akọ na ọ nwoke onye ọcha bụ evangelist mụ na ya bịa malụ n'Ọnịcha na 1991 ọ bịara ozi ọma na nke ndị Grace of God mgbe mụ na ya wee kụjalụ wee na-akọwali ya na nna akwado ịbịa Amerịka o wee nye m akara igwe na-asị m mgbe ọbụla m ji bịa m kpọọ ya wee ruo mgbe m batara obodo a wee kpọọ ya ọsị anyị bịaba bie mụ na onye be m wee jebe rue onekọta anyị nọ ọfụma wee bido mgbe afọ na 1993 mụ na ya wee bụrụ ezigbo enyi na-eje n'ụlọ ụka emesịa mmalụ ndị be m mmalụ ndị be anyị mmalụ nne m mmalụ ụmụnne m dị dị iche iche a na-anụ n'obodo ị na ọ na-abịa be m larụ anyị ji anọlụ si elie ịmụkwana Obama azụbazia prezident mụ na ya na-akpazi nkata na-akara igwe ọ bụrụ si iwe na ọnụma ọ bụrụ ọkwụ ọsọ na na mụ na ya na-akali nwoke nọkọta wee rapụ ụka ebe ọ na ọ bụ pastọ esi na Chineke kpọrọ ya ije Afrịka dịka onye onye onye ozi ka o tinyelu ndị Afrịka aka ka o bidorukwa jebe onwe ọ jee na Baịbụl skuul kụzie ụfọdụ onyelu ndị chọọchị aka e, e, e, akụọ gbamgba n'ụlọ ma ọ bụ ndị nwere enyemaka dị iche na Rwanda na Uganda na South afrịka ọ na-eji ọ na-ejechi ya ike ife o ji wee bido njebe ije ọ sị na kamgbe ya ji bụrụ na nwa na Chineke gwara ya na ya ga-abụ na ya ga-eje Afrịka o wee weli ife niile ọ nwee twin ya rapụ ụlọ ụka ọ nọ na ya si ndị ọzọ ee eh, ụka na ya na-eje ka ya e jebe mishọn so mishọn n'afọ akpọrọ ya n'afrịka na-asụ ya rinne mana nwa afrịka abịazia ịzọ prezidenti oburu onwe tụwana mụ na ya na-akpazi nkata na-asị ya nwoke ranụ nwoke anụa na ọnwa ụfọdụ ife omere na-abụ nọ eh, nna ya si kenya mana ọmarọ ndị kenya ụmụnne nna kenya nwee ike bụrụ ndị eh, na-eso ndị ụka alakụba mhm. mana o nwere ife o metụtara ya na nyanwa na onwe bụ onye na-eso ụzọ kraịst mm. na amakwa n'ụbọchị o were onwe etinye n'ụka o kwereghị ebi tụ nwezi mgbe ọ na-akwado e, ije ọsụya na-ejekwa afrịka o nwere enyemaka anyị na-ada enyebi wee wegakwara ya nyabụ ego o wee kechikwa ya tinye na envelopu zichiyalụ m wee na-asị m na bido kịta na ya chọọzi mkpakọ m ma mmekọ m ọbụla n'ebe ọ bụ na m na-akwado onye na-echọ imebi obodo ya ya fụrụ n'anya ya mụrụ na mụ na ya na-ejekọ n'ofu ei ya bụ ifechaa mba mana mgbe aka m ji wee ghọta ndị mụ na ha na-eme maka na nwoke ị ga-asị na o kwesịrị inwe aṅụrị na-amanye elu na-asị ahụ na ndị elu ya na-ewegala ozi ọma na Chineke na ebulife elu nekwa ofe onye n'ime fa ka ọ na-achọ ịbụ onye isi n'obodo a mba o jiri maka ya kwụsị ije Afrịka jebe Costa Rica mm-hmm. ọzọzi ọnata okwu onye si na jizọs zigara afrịka maka na n'ofu ife ifụ bụ na fa ike na-achọ ịbịa afrịka na-eme na fanafa fụrụ ndị afrịka n'anya mana ndị afrịka fanafa bi fanachibi ọnụ na mhm. fanafa ada emekọ fa chọrọ mmekọ fa eh, mba ọ na-adị ha mma n'obi ka ọ bụrụ na ha na-agara chineke ozi <laughs> ụlọnwa nwa ogbenye na-enweghị ike inyere omume ụlọ aka bịakwanụ ịgba. ọ dị mkpa na ndị be anyị dịka um, um, ụkọchukwu ọkaigbo si kịta ka anyị ga-eji ile eze anyị ọnụ maka na anyị kwu ife niile a na-emenụ bụ amakwọrọ ndị edoro iru wee um, ndị a na-atụ aka wee na-eme maka na ile anya ọtụtụ ịga n'iru ụmụaka anyị na-aga n'obodo omego paakụ jara gwuo maka ya maka na ọrafịa arụ ee maka na onye isi ike ka a si bili ya ọma dị ime maka na anyị nwa ebidogofu e nwayọọ nwayọ ee n'ebe anyị aja anya ya bụ na igbo <laughs> ọkwa ya ka o ji dị mkpa na ala igbo kwudoro ah! na ndị na-achị anyị kwudoro maka na ị anya ndị ụmụnne jizọs ọkwa ụmụnne ta nọ na isrel ka ọ ga-abụ ebe ọ ọ dị ka na-akpafa ka akpagbuo fa awakapụta baa ụmụnne fa ndị nọ na eh, mba amerịka ọkwụfa bụ isi nji n'ala igbo mara ife ọhịa bụ oge ụfọdụ anyị na-akpọ ndị isi nọ n'ala igbo si bịakere ka anyị na-afagbu izu na anyị nọkwa n'isi mmiri ma na-ajụ anya oyi mana ka nrapụgodi etu ị na-akpọ mmadụ ya bịa bụ izu onye gị na ga-agba izu bụ na onye ọdịmma ndị be dị nọ n'obi hmm. ọ bụrụ na ihe ị banyere bụ ka ị ga rie ka ị ga rie ka ị ga rụọ ụlọ ka ị ga mee ka ị jikwe na inwele eleghị na-abịa gbara izu ma ịma asị otu aka rụta mmanụ maka mgbe ọkụ ga-agba agha mgbe e ga-ewere e ịma ile anya mgbe a lụrụ agha 67 ebidoro gbuwa igbo ebe niile elere gị anya jụọ gị ma ị nwere ego <laughs> a jụrụ gị ọrụ ị na-arụ ihe akwa iburu igbo egbuo gị o mgbe e ga-ebido ihe obumnobi m wụ na ebe ọbụla anyị nọ ka anyị mara otu e ga-esi nyewe ndị ọchịchị n'ụlọ nsogbu ha ga-amejie ụlọ ha ga-amejie ụlọ ka ọ baa mmadụ niile maka na mgbe 67 bidoro ndị Igbo si ebe ọbụla ha shi bido from Benue rukwe Sokoto eh, eh, eh, Borno Meduguri ruo Lagos ịgbara gbara gbara gbalata enweghị onye Igbo wu refuji ịlaruo patahala krọsa e river Niger ọ krọsa ọhamufu wereba ịbata e ala Igbo ndị Igbo nabatara ndị niile gbara ọsọ ihe dị ugbu a achụọ ndị Igbo ha gbalatala ebe ha ga-agba ya wụ na ka ha bụrụ otu n'akụkụ a na-ekwusi olee otu eme ihe a so anyị arụtụla aka n'ihe gbasara ndị anyị na ha so achụ mmụọ na-agọzi anyị na anyị na-esi mmụọ mmụọ mhm. n'ọnọdụ nke okpukperechi ka aha wụrụ ilebanye anya n'igbochi ọnọdụ a ya anya site n'akụkụ ebe a abịakwanụ na akụkụ ebe ebe ụlọ anyị ajụọ onwe anyị ajụjụ si ọsọ chụwa anyị n'ugwu awụsa ọsọ chụwa anyị na amerịka gịnị ka anyị ga-eme maazị ejikọbasi n'isi mbido isiokwu gị ihe e kwuru na na otu ihe na-enye gị nsogbu n'ihe ndị a bụ na abịa n'ala igbo ụmụaka gosi akwụkwọ ha tọgbọrọ nwe ihe ha nwere ime ya wụrụ ihe anyị ekwuola ihe a n'oge gara aga n'ọgbakọ hmm. ọzọ na-awụghụ na nke ikoro a hmm. ebe anyị kwuru na ebe anyị rụtụrụ aka na ọ gwụla naanị n'ala Igbo abụla ndị mpaghara obodo Naijiria ọ na-awụ ụmụazị gụsị akwụkwọ ha buru ngwongwo ha pụwa gawa ebe ọzọ ga chọwa ọdịmma mana enweghị ndị ọzọ na mpaghara obodo Naijiria na-eme ya karịa ndị Igbo ndị Yoruba na ha ndị Yoruba nwere ike pụta gaa ugwu Awụsa mana ọ bụghị n'ọnọdụ na dịka ndị Igbo si aga ya hmm. ị gakwa na ahụ ha ha abịawa n'ala Igbo si na ha na-abịa ịchọ ọrụ ndị alakụba na ndị Awụsa ndị ugwu na-abịa n'ala Igbo abụghị ndị gụchara akwụkwọ na-achọ ọrụ ndị nke ndị bịara ire ahịa o nwekwana ihe ha ji bịa ọ naanị so ute ha ọsọsọ ha esere ute ha gbalawa ha arụ ụlọ ụnụ ịhụ na onye asị na ya wụ onye bakarịchara ọgaranya na mba afrịka niile onweghị otu ihe indọstrị o tinyere n'ala igbo ị na-ekwu ndị indọstrị ị ga-asị ya lụdanụ ebe ụgbọala ya ok so akama ewere ụgbọ trela ya akpachicha ụzọ ebe niile hmm. so ọ bụrụ na o nwere ka m anyị na-ele ihe anya osi ọ bụrụ na atụmatụ maka na ihe atụ ihe dee sam mbakwe na jim nwa obodo mụtara n'aka nna zik bụ na zik bịara leghachi anya ihe mere 1966 banye 67 ejiri lụọ ọgụ bịa ruo ruo 1970 bịa ghọta na ya si eleghị anya ọwụhụ ịlụ ọgụ nwere onwe bụ ihe kara anyị mma n'oge ahụ hmm. kama na ihe kara anyị mma wụ ibido mepewa obodo ọwụwa anyanwụ Naijiria ka anyị ghara ka anyị mepee ya rụlite ya ka ọ bụrụ mpaghara obodo a ga-eji n'anya isi ụmụ anyị aghara ịdị na-achọ achụgharị njere na-achịgharị njere na-achọ ihe a ga-eme na mpaghara obodo Naijiria na mba ndị ọzọ ọ bụrụgodị na anyị na-apụ mba ọzọ ọ bụrụ na onye na-apụ onwe ihe siri ike jikọrọ ya iji eriri afọ jikọrọ ya n'ala Igbo nke ga-enyekwa aka na-akwalitekwa ala Igbo n'ụzọ pụrụ iche bịa chee ya sị anyị lee n'ihe niile ji m nwe obodo na de Sam Mbakwe rụrụ a sị na ndị na-achị ala Igbo taa blọkụ niile mgbe aja niile a ha tụnyere asị na onye isi isi steeti ọbụla tinye otu blọkụ kemgbe ahụ anyị gara m ebe anyị nọ but today industry niile de Sam mba kpenrụ n'ala Igbo Hercules uh, avụtu poultry farm hydrotech energy uh, the the power stations Amaraku Izombe jinwe obodo Anamco nemit ihe niile ahụ eresisia ya mebisia ya mana ka anyị hapụkwa ndị ọchịchị kedụkwanụ maka ndị ụmụafọ anyị ndị aka pụrụ mhm. maka asị agbakọ agbakọ nyụọ mma nwere ọkwa ụfụfụ ndị na-achị achị ga na-eme nke ha ndị akapụ ịpụtakwara e kwesịkwara ịdị na-eche echiche si kedu ihe m ga-eme ịdị na-egbochi mkparị ndị a a na-enye anyị nwa biko maka na asị ọ bụrụ na ị nwechaa ego rijuo afọ biri n'ụlọ elu ma ndị dị gị gburugburu afọ tụrụ ha gburugburu gị ga na-esikwa usi ị ga-emepekwa ụzọ ga-emepe ị ga-apụtakwa ezi eh, mana ịma na na-ada agba aka alị ọjị maka na ijụla eze si kee maka ndị aka ji akụ ya bụ ndị ji ife mhm. nene ọnịcha nene nnewi ama mgbe anyị na-eto n'ọnịcha mhm. ama m ka ọnịcha dị mana ndị ndị ọchịchị nakwa atisa ife niile maka na ọkụ adịghị mmiri adịghị mgbe anyị natara elotere m n'ọnịcha mmiri na-agba ịgbanye pọmpụ ọgba mhm. ọkụ na-adị mgbe afọ na ecn ka a na abụ mhm. mana ọkụ dị ịghọtago ehe nna m meghe potri ọ nọkata nọkata ọgbanye injin na ike na-ewere ọkụ ka inkubeto ghara ịjụ mhm. oyi mana kịta ọkụ adịrọ ndị niile meghe indọstrị na Nnewi na Ọnịcha aksi ịmakwa mgbe a premier brewer nọ n'Ọnịcha mm-hmm. mesia monarch n'ebe um, nightmare ịlụpụta na nightmare mm-hmm. ọ na-asụ vegetable on 33 mma jiri aka ya lụọ skuul lụọ ụlọ akwụkwọ mahadum lụọ hotel lụọ um, indọstrị ebe ahụ ekwulu ọba emeghe oke omeghe mhm. gịnị mezi ndị na-achị kamgbe afọ abịazie ebula ego niile ife ọbụla wepụta na na ti na alụrụ ụzọ etinyere ọkụ ọ bụrụ kịta afọ a na-ekwu eh, eh, teknụzụ nke ịntanetị ị bịa ya ilu efu na east ọ bụrụ ebe a ka ị ga-abụ ịpụta ọ na-azụ wuruwuru ịfụkwa ụgbọ ufe a na-ada n'Enugwu ma ọ bụ na Port Harcourt ịfụkwa na ebubatara ibu na um, Calabar port maọbụ Port ma ọ gbagote welu baji mgbekwara mgbe anyị na-eto n'Ọnịcha ụgbọ ụgbọelikosi Lokoja wee bịa Ọnịcha ife niile bi n'Ọnịcha ụlọ ụka a na-akụ mgbịrịmgba onye ọbụla agbanata n'ikpere mmiri wee bube ji bube azụ bube mangana ife niile eriko bu wee bịa ndị Anam na-eji ụgbọ bubata ji n'Ọnịcha n'isi ụtụtụ na azụ ndụ bọkwụ ebee ka ife niile dị ọ dịrọzi ịpụta na-elele rive Naija dịka mmiri ide mmiri ọ ata so n'ibe m na-ekwu bụ ndị ji ego ji ana ịrapụ Igbo bankị niile dị na naijiria meghe branch na Ọnịcha maka na ha na-ekpokọ ego ebe a na-ebupụ buga legos ekpola ego na Ọnịcha ekpupụ onwekwa nke a na-eti na Ọnịcha ma ọ bụ na ma ọ na Nnewi ma ọ bụ na n'Ọka ma ọ bụ Enugu mba nwerọ kama nọọ ndị Igbo ka ọ dịla dịka isikwu agba izu ka ebe mee na ojiribe ebe a na-eweta ọkụ na ya ma nlụ ya ọ na bụ na ndị chaina anaghị enyela anyị aka m ya anọrọ ee mụ Chineke nyere anyị kol n'elu ọ ga-abụ ibe niile na mba ụwa niile onye ọbụla na-abụ kol oie mmiri o wee gbarụọ injin na-enye onwe ya ọkụ na ndị mgbe a na-ekwu okwu Orient Petroleum mmanụ dị na Anam dị n'ebe saịdị ebe Anam agbapụ anyị a ga-enweta mmanụ nweta e, nwere e, mmanụ e, mana isi sekpụ ntị bụ na enwere mmadụ apize aka dịka isi ịkpọ wee ndị ịkpọrọ afa zik kpọọ mbakwe mmadụ dịka ịmara ọkpara ma ọ bụ ibia na-eche uche ji akọ na uche ọkwa ibe a na-akpọ akọ na uche ọgbọkwọ ime ka atụrụ maka ife na-ebu nsogbu kịta anụnwa bụ na ọ nwere ndị na-achị Igbo Igbo rọpụtazi a na-eweta fa dịka waranchi. chief ka o ji dị mkpa n'igbo Igbo amana ọya bụ ọnwụ ife na-eme n'ụwa nafa enye nsogbu bụ iso mmadụ dịka a na-esi ọ dịka mmụọ ịfụ na onye isi a na-eto esi esu ya dịka mmụọ o nwere ife ọbụla o kwuru enye ọbụla asị ya na mba na onwere ife ya na nke amaka o nwere onye ga-anọkọta gbaghaa ya etu ka mba anyị si eso ndị politishan maka asị na onye e-, bụ igu ka ewu na-eso hmm? igbo igbo ọkwụbezi ya akpọkwu ka ịfụ gọvanọ ọbụla nke ga-agafe ọkparịchachasịa afa kparịchachasịa ndị igbo ama na-atụpụrụ ya okpu na ebe na-eme n'Imo eche biko na-ewegharị ọchịchị ife niile nọ na pati nke ndị na-achịbu achị fena na nke onye nke bata anụ mm-hmm. ị na-ajụzi sị ndị a fepụrụ febata ebe a ọ na ebe ha kwubu ha kwụsịrị ike na ya ka ọ na iva na-efa ha ji wee nọ na pati afọ na ọ bụkwazịa no pa na-achọ ebe ego dị ọkịta ka ndị Igbo ịzụ ọfa bụ anyị nwere azụ onwe anyị anyị agba mbọ fụ na ndị niile na-achị anyị <laughs> anyị fili aka na abụ n'anya rụọ tafa fabatakwana abata anyị adọfa aka na ntị ọ bụ na fe emetarọ gbalụmgwambi akwa ihe a ka anyị kpara n'izuụka gara aga n'eziokwu n'eziokwu ịma ya o wutere m o wutere m na anyị na-akpa nkata na-asị na ihe a na-eme n'Imo jọrọ njọ ọtụtụ ndị na-ege ntị ewere ihe nọọ ihe dị ọha ka anyị na-alụrụ ọgụ ma ọ na obi anyị adịghị m ebe hope ụzọ dị mma nọ na-akọwa ha anyị agafeele steji ahụ agafeele ya onye awụ onye ụlọ ya na-agba ọkụ onye ụlọ ya na-agba ọkụ ya na ebe anyị nọ awụhụ anyị ọmachịkwa gị si ebe ọbụla isi e, e, e, enweghị chịa chịa obodo chịa obodo cheta obodo ọfụma ọyị ha anyị chọziri ọyị ekwechiri ile egwuru anyị ndị ga-achị obodo ile enwere mgbe Lagos anaghị agaghị aga mm. ịbịawa Lagos bifo gị ruo Lagos ushi ga-echigbugodu gị enweghị ebe na even ikeja horrible ọ mmadụ gara gwọcha gwọwe gwọwe gwọwe gwọpụta ya taa onye ọbụla gbara ya agbara n'ala Lagos ile masta plan aba gị mara na obodo ahụ wee ezigbo obodo mgbe mba kwebiachara arụchara ụlọ ụzọ niile mechicha obodo lelee otu aba dị aba imenanya ka aba nọ today ọwụ mmadụ mere anyị ihe nwere ihe ịrụtara aka m chọrọ ka e kpuchie ya ike maka ọ dị mkpa onye ọ bụla bụ ndị aka ji akụ ndị Chineke gọziri gị kpata ego ọ naanị iji ego gị na you have a responsibility ịmara ka ị ga-esi tinye aka bulie obodo ọ naanị ndị gọọmenti ka ọ dị n'aka ile anya n'obodo a ibi na ele ihe gọọmenti nwe ọ mmadụ mmadụ mmadụ mmadụ ịbịa gị rụọ nke gị maka na ọ bụrụ na ndị ji ndị aka chiri ike n'obodo ga-agbakọ ọnụ chetala ihe ga-eme ma ọ bụrụ ote Anambra nọ ndị a niile ndị aka ji akụ nọ n'anambra bilie otu ụbọchị ga gwa gọvanọ na ozuole achọzikwa ịnọ ihe lekwa ihe anyị chọrọ ụjọ ga-ekwe esi mba ọyịpụta onye ịkpata ego gị baa kpọchie ụzọ na-eme ka ọ naanị gị mana emechaa ị ga-agbapekwa ụzọ ahụ agbapepụta ị ga-agbapụtakwa ushi niile ahụ nọkwa na gburugburu gị ga-eshitọkwa gị n'eziokwu anyị eruola ihe gafere otu otu elekere otu awa ịma ụra tọwa ụtọ ekowa ekowa mhm. <laughs> mana isiokwu anyị taa bụ ka anyị ghara ichefu iji GPI ọnụ maka asị na onye jụkọta nkụ kepewa ọnụ ọ ruola na mgbupụ ya ihe isiokwu anyị taa wụ atụmatụ a onye isi obodo Amerịka wepụtara na a ga-egbochi ndị Naijiria ịdị na-enweta akwụkwọ mbịara nọrọ anya na-ajụ si anyị achọ ka anyị kpụlee ya anyị elebara ya anya site n'akụkụ mpaghara Amerịka nakwa akụkụ nke Naijiria anyị ajụ ajụjụ si gịnị mere olee ihe kpatara ya sikwado ịkọ akụkọ gbasara ihe kpatara ya bazie ka olee otu a na-eme ya mhm. otu ụzọ ihe abụọ dị mkpa anyị rụtụrụ aka n'iji zaa azịza ahụ ihe a ga-eme banyere ya nke mbụ na anyị ga-elebawa anya o ruola mgbe anyị ga-ebido rụwa ndị ndị a sị na ha wu ndị anyị na ha so okpukperechi aka n'ihu si ha anyị na ụnụ ụnụ gwara anyị na anyị na ụnụ sachụ mmụọ mana o ruola ụnụ sizi na anyị na-esi mmụọ mmụọ na anyị agwọtaghịzi ihe ụnụ na-eme maka na ihe gbasara anyị ndụ ọbara ụmụ ụmụ Igbo na ụmụ Naijiria na-akwafu bụ ndị ụrụ na ha so otu okpukperechi otu Kristi a na-akwafu adịghị ụkọ na-emetụta ụnụ naanị ihe ụnụ ire nnụ mma bụ na ụnụ achọghị mmekọ ụnụ achọghị ka anyị bịa ebe a ụnụ achọghị mmekọ anyị ma ọrụ na anaghịkwa na-eleba anya n'ihe gbasara n'ihe ị na-eme anya ka ahụ otu nke ọzọ abụrụ na onye a jụrụ anaghị ajụ onwe ya mm-hmm. na ọ bụrụ na anyị hazie ọnọdụ ka anyị mm-hmm. ndị na-achị achị and ndị aka ji akụ ma ọbụladị ndị na-awụghị ndị aka ji akụ onye ọnọdụ ọbụla ị nọ tinye ya n'uchu ọ bụrụ na anyị gbakọta aka mezie obodo anyị ihe ga-adịrị anyị mma karịtụkwuo eleghị anya ma ọbụladị ụdị atụmatụ a igbochi anyị ịpụta n'obodo a a ga na-awacha anyị isi otu o si awa anyị isi ọ ya bụ ihe anyị e, e, anyị lebara anya ya taa ndewo ebe na-asịkwa enwe ndị na-ege ntị enwekwa uche gị ịga na fesbuk. jia ya oji ihe awụ hmm. nkata ka anyị na-agba ọwụ anyị abịaghị ebe a eh, ihe awụhụ eh, eh, um, ihe ahụ pulpit ka anyị rigo hmm. okwuchukwu ka anyị bịara ikwu ebe a nkata ka a na-akpa onye nwere alụ ya tụta ka a na-akpa hmm. ọ dị mma ndị Igbo ọyị ha anyị nọ na ya ndewo anyị ga-asị ụbọchị nta ka chụọ n'obodo biko onye ọbụla na-ege anyị ntị zisa eh, maka ikoro nkata anyị na-akpa ọ n'isi ụtụtụ satọde ka anyị na-ewetara unu ya na mba nke naijiria anyị na-emekwana ya n'ime eh, um, nderi obodo nke amerịka ka o wee ruo unu onye nụ ya ka ọla ibie igbo na-asị onye amarọ ibezie anyị ekwuterọ eh, zie ya ozi anyị ga-ege ntị ọ nwekwana nkata mkpu njọ ka anyị tinye ọnụ na ya na-eme ka anyị malụ depụtala anyị na na Facebook ọ na Igbo Heritage Institute page ka ị gara nweta nke daalụnụ anyị ga-afụ unu n'izuụka na-abịa ndewo